Jọn isi nke atọ ma otu nwoke n'ime ndị Farisii aha ya bụ nikodemus otu onyeisi nke ndị Juu onye ahụ bịakwutere ya n'abalị sị ya Rabai anyị matara na ịbụ onye ozizi nke siworo n'ebe Chineke nọ bịa n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ime ihe ịrịba ama ndị a nke gị onwe gị na-eme ma ọ bụrụ na Chineke anọnyere ya Jizọs zara sị ya n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ ọzọ ọ pụghị ihu alaeze Chineke anya Nikọdimọs sị ya esi aṅa pụ ịmụ mmadụ mgbe ọ kara nka ọ pụrụ ịba n'afọ nne ya nke ugbo abụọ e wee mụọ ya Jizọs zara n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba n'ala eze Chineke nke amụworo site n'anụ arụ bụ anụ arụ nke amụwokwara site na mmụọ nsọ bụ mmụọ ka ọ ghara iju gị anya na m sịrị gị aghaghị ime unu ọzọ ifufe na-efe ebe ọ na-achọ ị na anụkwu olu ya ma ị mataghị ebe o si bịa na ebe ọ na-aga otu a ka onye ọbụla amụworo site na mmụọ nsọ dị Nikodemus zara sị ya ndị a si aṅa apụ ime Jizọs zara sị ya gị onwe gị bụ onye ozizi Israel ma ị maghị ihe ndị a n'ezie n'ezie asị m anyị na-ekwu ihe anyị matara anyị na-agbakwa ama ihe anyị hụrụ ma unu anaraghị ama anyị ọ bụrụ na agwara m unu ihe nke ụwa ma unu ekweghị unu ga-esi aṅa kwere ma ọ bụrụ na agwa m unu ihe nke eluigwe ọ dịghịkwa onye ọbụla rikoworo n'eluigwe ma ọ bụghị onye siri n'eluigwe rịdata bụ nwa nke mmadụ ma dịka Mozis weliri agwọ n'ọhịa ọbụna otu a aghaghị iweli nwa nke mmadụ elu ka onye ọbụla nke kweere wee nwee ndụ ebighị ebi na ya n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi n'ihi na Chineke esighị ọkpara ya n'ụwa ka o kpee ụwa ikpe kama ka e wee site n'aka ya zọpụta ụwa ekpeghị onye kwere na ya ikpe ekpewo onye na-ekweghị na ya ikpe ugbu a n'ihi na o kweghị n'aha nke ọkpara Chineke mụrụ naanị ya ma nke a bụ ikpe ahụ na ihe ahụ abịawo n'ụwa ma mmadụ hụrụ ọchịchịrị n'anya kama ihe ahụ n'ihi na ọlụ ha jọrọ njọ n'ihi na onye ọbụla nke na-eme ihe na-adịghị mma na-akpọ ihe ahụ asị ọ dịghị abịakwutekwa ihe ahụ ka a ghara ịtụ ya ọlụ ya niile n'anya ma onye na-eme ihe bụ eziokwu na-abịakwute ihe ahụ ka e wee mee ka ọlụ ya pụta ìhè na alụworo ha na Chineke mgbe ihe ndị a gasịrị Jizọs na ndị na-eso ụzọ ya bịara n'ala Judia n'ebe a ka ya na ha na-anọgide ọ na-emekwa baptizim Jọn na-emekwa baptizim na ịnọ nke dị Selem nso n'ihi na mmiri riri nne n'ebe ahụ ha wee na-abịa a na-emekwa ha baptizim n'ihi na aka atụbaghị Jọn n'ụlọ mkpọrọ ya mere ịjụ ajụjụ pụtara n'etiti ndị na-eso ụzọ Jọn na onye Juu banyere ime ọcha ha wee bịakwute Jọn sị ya onye gị na ya nọ n'ofe Jọdan onye gị onwe gị gbaworo anwa nye ya lee onye ahụ na-eme baptizim mmadụ niile na-agapụtakwa ya Jọn zara sị mmadụ apụghị ịnata ihe ọ bụla ọ bụrụ na enweghị ya nye ya site n'eluigwe unu onwe unu na-agbara m ama na m sịrị mụ onwe m abụghị Kraịst ahụ kama na-esitewo m n'iru ya onye nwere nwunye ọhụụ bụ onye na-alụ nwunye ọhụụ ma eyi nke onye na-alụ nwunye ọhụụ onye na-eguzo na-anụkwa okwu ya ọ na-aṅụrị ọṅụ nke ukwuu n'ihi olu onye ahụ na-alụ nwunye ọhụụ ya mere emezuwo ọṅụ ma ya onwe ya aghaghị ịdị na-aba ụba ma aghaghị ma ịdị na-ala ala onye si n'eluigwe bịa ka ihe niile elu onye si n'ala pụta na-apụta n'ala sikwa n'ala na-ekwu okwu onye si n'elu igwe bịa ka ihe niile elu ihe nke ọ hụworo na nke ọ nụrụ nke a ka ọ na-agba ama ma ọ dịghị onye ọbụla na-anara ama ya onye na-ara ama ya kara akara ya na nke a na Chineke bụ onye eziokwu n'ihi na onye ahụ Chineke zitere na-ekwu okwu Chineke n'ihi na o siteghị n'ọtụtụ enye mmụọ nna na-ahụ ọkpara ya n'anya o nyewokwa ya ihe niile n'aka onye kwere na ọkpara ahụ nwere ndụ ebighị ebi ma onye na-ekweghị ọkpara ahụ agaghị ahụ ndụ kama iwe Chineke na-anọgide n'arụ ya